anyị ka ojiji kelee gị nna onye merụ karịrị ahụ ma teta ọ na-abụ emeghekwa ụbọchị emeghekwa ọnụ asị ndụ ndụ nke nka ndụ mmiri ndụ azụ anwụrụ ọkpara tinada aka tinada ka ọkpara aka tinada ka aba ya ọnụ asị m ka egbuora aka ihu ka ọ bụrụ na mma ka egbuora aka ka ọ bụrụ na mma ọ na-eme n'ihu ka anyị nọ n'ọ n'azụ ọ na-emezi n'azụ ka anyị nọ n'ihu nke anyị metere efere mmadụ nke mmadụ metere efere anyị ọ metere bụrụ anụrụ m ka ọchụ nwa ọkụkọ nwee ada nwa ọkụkọ gwangwongwo ọsọ ọkịka kere mmadụ ma o nweghị onye kere ya chekwaba ụmụ Igbo ebe ọbụla ha nọ wee sio ntinye ntinye ka ụmụ Igbo ga na-etinye anyị agaghị ewepụ ewepụ ụmụ Igbo ga-abụ ihe nye ụwa asị m onye zụọ nwa nwa zụọ ya ma lee ya Ọbata dị n'elu anyị na-arịọ gị ka udo ịfụnanya ọganihu ogologo ndụ na arụ ike ụbọchị ikere mmadụ ka ikere ihe ọ ga-abụ nna anyị na-arịọ gị ka anyị dị ndụ wee bụrụ ihe ịchọrọ ka anyị bụrụ ọfụrụ nwa mmadụ fụkpa anya aka nwa agaghị ebe na egbe bere ugo bere nkesi ibe ya ebela ugo ya saa ya ọgụ eche anyị n'ụzọ ga-agbaji n'ike achọwa mụrụ dịka ọnwa anyị na-epe ogiri nwata bụ ụra bụkpuru ilo mana ilo dị n'agwụ anaghị ebu nwata ndị gboo si na ofeke na-akpata edipịa anaghị anwụ n'oge ikwu na-edebe ete atọ na mbibi ụmụ Igbo ọ ga-adịrị anyị mba na eke na na afọ na nkwọ taa bụ nkwọ ga-akpụtara anyị ụụrụ anyị anwụ ndị hiri asaa na-agwụ ndị si na ya ga-adị ndụ nkwọ kpụpụrụ anyị ọrụ ihe na-eme ndị Igbo ihe dị aka ọjị nye ndị Igbo na-emere ihe dị aka ọjị a sị na nwata gọjie ọjị ntị ndị nwa sịghara azụ jikwa mmụọ njem ọzọ eze igbo ụlọ bịa ka ọjị ụlọ bịa ka ọjị ụtụtụ ka chineke nna pụrụ ime ihe niile mee ka okwu ọnụ m bịa na mmezu site ugbu a ruo mgbe niile gịnị bụ ọjị ọjị bụ mkpụrụ osisi ndị igbo ji akpọpụ chukwu okike abịa ọjị bụ ndụ mere igbo ji asị onye wetara ndụ ajọ ibudo udo mere igbo ji ajọ mere onye wetara ji wetara ndụ ajọ ibudo udo mgbaghara ugwu nghọta nnabata ofu obi obiọma ịba ọjị ibe ikpe ekpere n'usoro omenala etighị asụsụ bekee agụ ọjị maka na ọjị anaghị anụ bekee ndị igbo ibe nkiri a o zuo ụwa ọnụ anyị chọrọ ya na-asị ọha na eze bịara mmemme nnọọ ụkwụ nnu jiri bịa ka nnu ga-eji ala ga-aka ya mma ndewo ọ